ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo nyere dịron n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa n'ebe ahụ ka olu asị bịara ọnụ site n'ime naijiria n'ime olugweru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke nke chasị udo dị uru n'ebe ọ dịkwu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche na akwụkwọ ozi nke aịzaya dere anyị ga-agụ akwụkwọ nke aịzaya aịzaya isi nke iri atọ amaokwu nke iri abụọ na otu aịzaya 30:21 aịzaya isi nke iri atọ amaokwu nke iri abụọ na otu ọsị na akwa aịzaya anyị na anya na na ntị gị abụọ ga-anụkwa okwu n'azụ gị si nke a bụ ụzọ jee na n'ime ya mgbe unu na-echi iru aka nri na mgbe unu na-echi iru n'aka ekpe ka anyị gụkwa akwụkwọ abụọma abụọma nke iri abụọ na ise ga-agụ naanị amaokwu nke itenaịnị amaokwu iri abụọ na ise amaokwu nke itenaịnị ọ ọ na-eme ka ndị dị umeala n'obi zọọ ije n'ikpe ọ na-ezikwa ndị dị umeala n'obi ụzọ ya ka chineke were ebere n'afọ ma gozie okwu nke a ka onye anyị nghọta na ngọzi pụrụ iche n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ chukwu na edu chukwu na edu na-abụ isi okwu anyị na ụbọchị nke taa ọ bụ na anyị matara na a na-aza afa ma ndị na-aba ụmụ ha chinedu na ire anyị n'ebe anyị gụpụtara ị mara na ihe a bụ nzube nke chineke banyere ndị nke ọ n'anya nzube nke chineke banyere ndị nke bụ ụmụ ya ebe anyị gụrụ n'akwụkwọ aịsaịa ọ sị na na anyị ga-aṅa ntị anyị ga-anụkwa olu na na n'azụ abụọ mana abụọma na-ekwukwa na ndị dị umeala n'obi ndị a ka chineke na-ezi ụzọ ịga njem ha ị ga-amata na akwụkwọ nsọ mere ka anyị mara mgbe jizọs na ụmụaka ya mgbe ọ na akụzi ndị na-eso ụzọ ya ozi ọ sị ha na onye onye ya ga-ezitere unu onye ndu onye nkasi obi onye ga-eme dịka nyanwa si akụziri unu n'ihi na ọ bụghị ihe niile ya gwụchara ha n'oge ugbu a n'oge nke ha ka ha ga aghọtacha mana onye nkasi obi ahụ na mmụọ nke ya ezitere ha ọ bụ na ọ bịa na ha nkụzi nke pụrụ iche na chetara ha ihe nke ya gbara ha nke ha chefuru echefu ọ ga-emekwa ka ha na chineke na-enwekwa mkparịta ụka ihe a bụ nzube nke chineke n'ebe ndị nke ya nọ mana ị ga-amata amata na dutu ị na-abụ nwa nke chineke ị ga-eburugodo ụzọ nyefee ndụ gị n'aka nke chineke a ga-amụwo gị ọzọ dịka kraịst kwuru ọbụladịbụwa na-agwa nikodimọs okwu ọ sị na ọ bụ na amụghị mmadụ ọzọ na onye ahụ ịba n'ala eze nke chineke efu na ihe niile bụ usoro eji enweta iru ọma n'ebe chineke nọ ị gaghị apụta zaa zaa nwa nke chineke n'elu ọnụ ị ga-aza nwa nke chineke ebe chineke na-edu gị ije ebe chineke ebe gị na chineke nwewere udo inwe udo ga-esite na inye ndụ gị nyefee n'aka jizọs kraịst nata ya dịka onye nwe na nzọpụta gị hapụ ndụ nke uche n'ihi na ọ sị na ọ bụla na mgbe mmadụ ọzọ na ihe nke uche ya agagwo ihe ọhụụ amalitewo mgbe ị na-eme nke a mgbe ha ka ihe ahụ na chineke ga-edu gị ụzọ chineke ga-akwara gị ụzọ chineke ji eme ka ka ị na-atụgharị uche na okwu nke chineke mgbe ị na-agụ okwu nke chineke akwụkwọ nsọ nke chineke babụ nke chineke ihe na-aghọta nghọta nke chineke na ihe nke ọ chọrọ na ihe nke o debere ndị nke ya hụrụ ya n'anya mgbe ka ị ga-ama obi nke chineke mgbe ị na-ekpeka n'ekpere mgbe a ka ihe na-etinye okwu na nkwa nke chineke kwere ihe ndị a niile na-etinye ha n'ọrụ na-echetara chineke ihe nke ọ gwara ya ihe ya na-eme ka ị na-echeta okwu nke chineke ma nkwa nke o kwere bụkwa mmụọ nsọ nke nọ n'ime gị na-agbara gị ama n'ihi na kraịst kwuru sị na ọ bụ na anyị wepụ ya n'akụkụ onweghị ihe anyị pụrụ ime onweghị ihe anyị pụrụ ịbụ kama mgbe anyị were chineke mere onye isi were kraịst mere onye ikpete were kraịst were onye isi na onye mbido na onye mmalite n'ihe niile nke anyị na-eme o were bụrụ onye na-achị achị n'ime ndụ anyị bụrụ onye nke na-asị anyị ụzọ nke anyị ya efu na tutu mmadụ a na-eme ihe ịmara mmadụ nwere mkpako mmadụ na-afụli elu n'ihe nke na-eruru mana ihe nke na ọbụghị ụfọdụ na-ajụzi makwa onye mbụ mbụ nke a bụrụ nke ọzọ ihe anyị bụ ihe mmadụ ji anya isi mana chineke achọghị etu a ihe ọ chọrọ ọ bụ ewere obi dị umeala bịakwute ebe chineke nọ n'ihi na ọ sị na ndị dị umeala n'obi nọ ndị a bụ ndị chineke na-edu ije ịdị umeala n'obi ị matara na ịbụ mmadụ nke ebu matara na ịbụ na nkuku ume nke ị nwere bụ n'aka chineke ka o si wee bịa na ihe niile nke mmadụ nwere bụ ihe n'aka chineke ka o si wee bịa ka anyị ghara ị na-emezi abụ nke a nke ọzọ bụ nke na ọ bụ ezie na chineke nyere anyị ngọzi n'ụzọ dịgasị iche iche nye anyị onyinye amara nke dịgasị iche iche mana ka anyị ghara iji ihe ndị anyị niile wee nya ya isi ka anyị mata na onyinye ndị a niile si n'aka chineke wee bịa o nweghị ihe mmadụ nwere nke na-esite n'aka chineke wee bịa niile anya kere eluigwe ke ụwa na-enyere anyị ndụ nke anyị dị na ya na-akwadokwanyị kwadoro anyị ebe nke obibi nke anyị dị na ya na mere ka anyị mata na mgbe anyị rara onwe anyị n'obi dị umeala n'ihu nke chineke n'ụzọ ya niile chineke ga na-edu anyị n'ije mgbe ọbụla ị nwere nsogbu ma ọ bụ ihe nwali dịka zugbo nke ụwa efu na chineke ya akụziri gị ụzọ ọ na-edu ije ọ na-edu n'ebe niile nke mgbapụta na nke mkpagbu o nweghị ihe gbara chineke gharị ọ bụ na ego akwụkwọ abụọma ọ sị na chineke na-edu ọbụla dị mgbe ya gara ije na ndagwurugwu nke olili ọnwụ na gị agaghị atụ egwu ihe ọjọọ ọbụla ịfụ na ọ matara mbụ david dere abụma nke abụma iri abụọ na atọ ọ matara na chineke bụ onye na-edu ya ije ọ bụ na di na ya agaghị ije na ndagwurugwu nke onyinye ọnwụ na ya agaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gịnị na ọ ma na chineke nọnyere o werego onwe dịka onye atụrụ nke chineke onwe dịka atụrụ nke chineke bụ onye ndu atụrụ agha ga-edu ọ gaghị eduba ya n'ọkụ ọ gaghị edubakwa ya na mmiri nke eripịa anya ọ gaghị edubakwa ya na ọnụ ọdụm maọbụ n'ọnụ agụ nke ya tagbu ya anya efu na mgbe chineke na-edu mmadụ ije onye agha ya agaghị anwụrụ n'oge ya erughị onye agha agaghị nwe mkpọbi ụkwụ nke chineke na-amaghị anya ya lekere ọbụla dị na ndụ josef ego na akwụkwọ jenesis maka ndụ josef efu na dị na ọbụna mgbe ụmụ nne josef na ụmụnna ya tụrụ ero ọjọọ igbu josef ihe a bụ ihe ha kwadoro ha gbu ya ha sịrị ọ bụrụ na ha gbu ya ka ha mata ihe ya pụtazi maka nrọ nke ahụ ọ ọ na-akọwa na ya bụ onye isi ka ha mata ihe apụta mana chineke mere ka obi ha na kpajie ha ọbụladị ka ha ghara iweta igbu ya na mmeju ha wee sị mba ka ha ghara igbu ya ka ha tinye n'ime olulu ọbụla dị mata ire n'ime olu na-atọ elu ha eji eme ha nwekwa were jee erezi ndị ụmụ ismael ha were jee n'aka ndị ijipt ụbara n'aka pọtịfa ịfụ na ihe niile a chineke maara anya n'ihi na ọ bụ na ha gbu ya dịka echi obi ha si wee dị ịma na ihe chineke kwuru a ga na mmezu mgbe na-asị na ọ dịghị onye pụrụ ịkpabi ma ọ bụ ihe onye pụrụ imebi ihe nke chineke kwere na nkwa ka ọ gara ịbịa na mmezu na ndụ josef chineke mere n'ihi na akwụkwọ nsọ mere ka ya nweta sị na n'akwụkwọ ilu ọ sị na na obi eze akwụkwọ ilu iri abụọ na otu ọ sị na obi eze dị chineke n'aka ọ na-akpazie n'ụzọ nke ọ chọrọ ka ọ gaa dịka mmiri nke na-ehu ehu efu na mgbe ọbụla dị mgbe josef nọ n'ime mkpọrọ akwụkwọ nsọ mere ka ya mụta sị na chineke nọnyere chineke na-edu ya mgbe josef nọ n'ime na-aga ozi dịka o si wee kwesị n'ụlọ pọtịfa sị na chineke nọnyere mgbe ọ nọ n'ime mkpọrọ chineke nọnyere n'ihe niile n'ụzọ niile nke josef ji gaa ije ọbụla dị n'ozi ya niile nke ụwa chineke nọnyere o onye ewuliri elu onye chịrị achị ọbụla dị na ala nke ijipt wee onye bụ um, onye na-esote eze efu na chineke na-edu gị ị ga-enwe mkpọbi ụkwụ ị gaghị enwe ihe ịla azụ ị gaghịkwana enwe ọnwụ mberede ma onye ọnwụ mfu ma gụnwa bụ onye ga-ebu ụzọ zuo onwe gị wedo onwe gị n'ala zoo onwe gị n'iru chineke iwe wee nwuli elu nke chineke lenye anya ọ sị na chineke ga-edu gị ije n'izu ọbụla nke ị na-aga n'arọ nke na arọ nke na-abịa n'isi ndị ị ga-afụta na chineke ga-edu gị ije ma ọ bụrụ na ị nabata jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị ohere a dịrị gị iji wee kpọọ isi ala iji wee gbudo onwe gị n'ala iji wee na jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị na-eme nke a rapụkwupụtara chineke mmehie gị rapụkwana ya mgbe ị na-eme nke a ọ ga-akacha afa gị n'aka na akwụkwọ ọnwụ debanye afa gị n'akwụkwọ nke ndụ ị ga-abụgana onye ihe na-agara nke ọma site n'ugbu a were mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwe amen hụlata isi n'ebe ọbụla nọ n'oge dị ugbu a ka anyị kpere chineke onye nwe anyị onye pụrụ ime ihe niile ụmụ oru gị anụgo olu gị na ihe nke ịkwadoro anyị n'ụbọchị nke taa ekele dịrị gị chineke n'ihi na ndị nke na-ekwu na ndị nke nabatara jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ya onye nwe anyị kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka nkwa nke ikwere bụrụ ihe ga-agara ha nke ọma dịka o si wee kwesị ka abụkwa ndị na afụta ebere gị na amara gị na-esokwa n'ụsọ dị ka o si wee kwesị n'isonye n'ọsọ a ụgbagide ruo ọgwụgwụ ka afọ gị bụ ebere onye ha gọzi agọzi n'aha jizọs kraịst onye nwaanyị amen gị mere nke a ekele dịrị chineke n'ihi na ịbụrụgo e otu n'ime ndị na-eso ụzọ nke kraịst adabụkwana mba alaghachikwa n'azụ kwudosie ike n'okwukwe gị na-esonye ndị nke kraịst n'ebe ọ bụla ị nọ n'eziokwu na ime mmụọ unu na-agụkwa okwu nke chineke na-esonyekwa na nzukọ nke ndị kraịst unu nwee ajụjụ maọbụ akọ mgbaama maọbụ ka na ihe ịrịba ama dị iche unu ga-enweta n'igwe okwu 08056719493 ka na 08132900111 udo nke chineke nke kachasị done dịrị unu n'aha jizọs kraịst onye nwanyị.